so ndị be anyị ka ọ na-elejikwa ebe a ka ọ na-elejikwa ebe a biko ya wụ continuation of that video ahụ nwetabụrụ unu ya wụ continuation ya unu pays ya attention to the real gist ọ sị na the reason ndị ji na-ewepụ ya na whatsapp group ha nakwa na ka ha dee ka ọ dabịa na bịa mee ha expose that was the reason ha ji ewepụ ya na whatsapp group onye ọbụla na-agba kitikiti na-agba katakata mana stori anụnwa anyị afụ ngwụsịa bikos ịma na ya ekeghị ite abịagobe bịa ya obiko nke ya bịagobebe ya obi kosi na ee eh, na ọmara ọnọ kwesịrị ikpe Obi afọ a gịnị gwana gịnị nwana putu ya sị chalenji na <laughs> ọ dịkwa ka ihe karịa nwoke mmadụ apịkputego ya n'ime abalị so biko ihe ndị people should see ndị mmadụ amabeghị ha na-eme onwe ha but by the time mmadụ ya agbụ taamụ ya elu mgbe judgment ebido arise wa biko dododo no matter in what you are doing in whatever you are doing in this life never insult somebody that is spiritual that is my stand for now gonna the complete video corner for ENMN. so they removed me from the group and they, by removing me from the group i hereby denounce my membership and also my position as the secretary of southeast native doctors association i hereby denounce my membership and my position as secretary southeast Native Doctors Association mụnwa wigwe credo kwurie for removing me from the group wee sị iwe m bịara ka m kwuo daalụ thank you tụsala m vidio tụsala m vidio tụsala m this video daalụ den nọmba two na-ekwu okwue ndị South East Native Doctors Association kpọọ m sị nara chọọ ka m bụrụ sekretarị ebe ọ bụ na m ji skuul gụọ akwụkwọ and ebe ọwụ na nne eme ọdịnala bụrụ nwa nri mara iwe dị n'ọdịnala nkwete <coughs> anyị wee kpo otu wee wee nwee grup chat so mgbe nwa anya wee fụzia ka sekretarị na-ekwu ezigbo ihe na na-ekwu okwu maka Ebuka Obi na-ekwu maka Ebuka Obi na-ekwu maka Zion mekete mee jingụl maka Zion daa jingụl mme i did this out of love enwere onye na-eme ego for that anọ m na studio my spirit mmụọ m nkwa nkwa m na nkwakọrịkpọkpọ m si m mee this jingle ebe ọ na m nwelu capacity on the media m mee this jingle and they convince our people ndị Igbo to appreciate their own to appreciate their own o nwere iwe gbasara mma most ife ka m mkpa ife dị m mkpa bụ na Ebuka Obi na-ewedata development to an Igbo ife ka m mkpa and another thing ka m mkpa bụ na his members love him genuinely be ready be ready to stand with him 24 hours by all means and since Ebuka Obi ji wee mebe ekpere I have not had any scandal nke atọ m ụtọ iwe na-ata onye mere m ji wepụta sị i want to use my talent my gift my craft to encourage him to support him nye koropu na obi ịmara ihe ị chọrọ ịlụ wee develop anyị igbo nwanne m lụọla anyị ka obi dị anyị mma ịga na ihe ndị mmadụ na-akọ achọrọ m ịma ma eme hilita lala ma eme deliverance ma akọlụ ma emelu marriage counseling ọwụrụ ibe gba wụrụ ibe m chọrọ ịnụ nye nke ka m mkpa gịnị this development ọ na-ewebata n'obodo ka m mkpa arụọ yunivasiti in a village mgbe ewedata wedata unizik n'ọka Nnamdi Azikiwe yunivasiti n'ọka ka ọka bido develop wee gbapee etu akwa ka nga ọkpa ala na that area ebe that ministry dị esi develop obere oge ma ewelu hotel chika everywhere company kwuru company investors ndị mmadụ a na-abịa the airport dị n'Owere adịbizi benata legos benata trafik dị na Lagos gọọmenti Imo steeti enwe ike na-egenerate fund to to to develop the steeti ndị mba ala a enweghị ike nweta ọrụ onwe nke a na-alụ ọrụ na ụka ka a na-alụ wee jee dị eje na-alụ ọrụ na-ebu blọkụ na-enweta ego obere oge ndị yutu ebido mewe ọfụma that is what I am after onwe pastọ ya bịa mepee udele na nrịba anya bịa mepe site inye ọnụ ka e nyere ana ka bịa mepee ka ya anyị nwere ọrụ alụọ pịa wọta factory almostli ndị ndị obodo a indigens ka anyị eti n'ọrụ alụọ skuul almostli indigens ndị obodo anyị eje da skuul mostli indigens ndị obodo anyị na-akụzi na da skuul ndị grajueti ka iwe na-akọ it is a welcome development onwere onye kwụ ụmụ ụgwọ onwere onye nna ya ego etu a nnọkịta akarịgo m iyi ego etu a nnọkịta akarịgo m iyi ego unless ma ọ na-anọkọtazi iwe iwe iwe ntụmadị adado m mana for now etu a nọ with the grace upon me now with the grace upon me now grace upon me now akarịgo m iyi ego akarịgo m iyi ego so na ibe na-agwa ụmụnne m ndị Igbo wụ gịnị fie asaa na abụọ n'anya skuulu a na-ekwu na a na-alụ ị mara m skuulu a ka nwa ya agụ gote ihe wụrụ mmadụ echi hospital a na-ekwu na a na-alụ o nwere onye otu ọdịnala a leader of ọdịnala people rụọ hospital let us encourage him onwe ndị enweta ego a buru ya n'akpa na ọ na-anyị gbuba Matias Ezeaku rụọ hospital si na hospital ndị ọdịnala let us encourage him to do more to expand it to build more onwere ndị fi iwe ọ na-eme as something worth doing bring money ka a lụọ ya ka e expand ya ya onwe equipment adịrị enwe enye eweli na-azụ igbo ndụ unu ekwozina emo na-atakarị onwe unu igwe kredo kwuo asị e ndị zion enyego ya ego zion have paid you you are looking for zion you are doing ị na-achọ face zion you are looking for money from zion m ji eme gịnị abụrọ m longa truth i do my things my own way as long as i am okay even when you don't like it i do my things my own way so ha netara anya fụ na m na-ekwunyezi na ọ dị ka ma na-ekwunyezila Ebuka Obi ha wee were speed remove from the group ka nji na-ebu n'ihe gbasara ba jeje na-ata mmọnwụ n'ụlọ ụka they are na onwe ike one day kịta ekpokọrọ m enwe ike jee m nna m vụlụ ọfụ ike nga agụ nkwado benna nna m ọwụrọ m nwe jeje vuje n'ụlọ ụka ma ọ bụkọla okponsi ọbụrọ m nwe ma okponsi diọkpala ma okponsi eh, eh, eh, nna m ma nna nna m ma okponsi nna nna nna m buje n'ụlọ ụka ọmụ ọ nke m ka ọ ya awụ ọnwụ na ojugo m mbụrụ je nye mbụrụ ya wuo mbụrụ gbaa ọkụ na na ndị be anyị si na okponsi adịrị ile awụ anya ka nkụ ekwuri ọwụla okwu ọnwụ na nke m nwere enwe nke m nwere a na-azị arụ ọrụ ngwa anya nkụ ọgụta m ibuje n'ụlọ ụka mbuje ọgụta m ibu ibuje elu ndị obu alụsị ebeba na nnukwu obu mbuje elu aba mebezie ya die kami aba n'igie sọpọtụ m nyewe ego beje na-emi ya die na o nwezi iwe ọ na-alụlụ m ebe a and that is it you cannot tell a full grown man like me what to do so they removed me from the group and they, by removing me from the group I hereby denounce my membership and also my position as the secretary of Southeast Native Doctors Association. I hereby denounce my membership and my position as secretary, Southeast Native Doctors Association, for removing me from the group. O gosi na ọgbụgba ndụ mụ na unu na-aghọta abịa. Wee iwe m bịara ka m kwuo. Daalụ, thank you. Tụsala m vidiyo a. Tụsala m vidiyo a. To salam dis video. Dalon. Da,